AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ibe m ndewo ana m ekele gị ejikwa m obi ụtọ na-anabata gị na-asị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m nọnyere anyị niile ka ọ na-edu anyị dị ka anyị na-aga na ntụgharị uche na okwu ndị a anyị abịala n'ọzọ n'ụbọchị taa ụbọchị gara aga ihe anyị lebara anya bụ ikike nke pụrụ ịdị n'anya ọbụla nke nwaanyị ọbụla lere anyị sị na ọ ga gabụzi ihe dịịrị nwaanyị ọbụla ịhọrọ ma ikike nke dị otu a ọ ga-enwe ike si n'anya ya pụta anyị mekwara ka o doo anya sị na Chineke achọwo ụmụ nwaanyị mma mee ka ha bụrụ ihe nwoke ọbụla ga-ahụ ma chọọ ha na ọ dabere na gị iji mma nke Chineke chọrọ gị mee ka enye aha Chineke otuto ọ dabekwara na gị iji mma nke Chineke chọrọ gị wetara onwe gị nkọcha ọ bụkwaghị Chineke ya mere n'ụbọchị taa ka anyị lebatukwu anya na ụdị mma a na-ekwu okwu ya Chineke chọrọ ụmụ nwaanyị ihe ndị a mejupụtara ụmụ nwaanyị akụkụ nke anyị na-eleba anya n'ụbọchị taa bụ egbugbere ọnụ ha ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ abụ nke abụ isi anọ amaokwu nke atọ abụ nke abụ isi anọ amaokwu nke atọ ọ si Dịka ogho uhie ka egbugbere ọnụ gị abụọ abụ, okwu ọnụ gị makwara mma dị ka iberibe pomegranate ka akụkụ egedege iru gị bụ n'azụ akwa mkpuchi gị. Gị onye na-ege ntị, lee otu a na-esi akọwasị ihe ndị a niile bụ ihe eji chọọ ụmụ nwanyị mma. Ma n'ụbọchị taa amaghị m ụmụ nwanyị ole na-ekwe ka ahụ ụdị ịdị mma n'ime ha ọ bụ mmadụ ole n'ime ha ka a ga-ahụ wee hụ ụdị dị mma n'ime ha egbugbere ọnụ na-abịa n'ụdị dị iche iche ha na ahụ otu kama otu ọbụla Chineke si kpụọ gị leba onwe gị anya ọ dịkwa ndị a na-eme ile ha anya maọbụ ndị a na-ekechi ile anya na egbugbere ọnụ ha n'ezie ya bụrụ ihe nke ga-amasị gị mmadụ dum abụghị otu ọ dịghị onye ọbụla nke Chineke kere ghara ịchọ ya mma n'ụzọ nke o si masị ya ugbu a kwanụ ọ dị ndị na-ele onwe ha anya ha sị na otu ha dị abụghị otu masịrị ha ha nwere ike ịga akpọrọ ha gaa ebe a na-enwe ike kwazie ahụ mmadụ ya dị otu ọ chọrọ ka ahụ ya dị otu ihe ghaghị ghọta bụ na ọ dị otu ihe naanị nke ndị a na-akwazi ahụ na-apụghị ime ọ bụ ezie na pụrụ ịkwazi egbugbere ọnụ nke ụmụ nwaanyị n'ụdị dị iche iche ha bụrụ ihe nke mmadụ ga-ahụ ya amasị ha ma ọ bụrụ na emechaa ihe ndị a niile egbugbere ọnụ ndị a abụrụ nke ga-ejupụta n'ịgbasisiriri nke na-adịghị ihe nke ga-enwe ike gbọsie mmadụ obi ike ịsị ka m kwuere onye a okwu nke a bụ ihe ndị na-akwazi ahụ na-apụghị ime ụbọchị gara aga anyị kwuru otu a ga-esi lee mmadụ anya ga-ematasị na onye a obi dị ya ụtọ maọbụ na obi adịghị ya mma n'ụbọchị taa anyị na-ekwu okwu ihe gbasara egbugbere ọnụ ị pụrụ isi na egbugbere ọnụ nwatakịrị nwaanyị nwa agbọghọ onye ọ bụla bụ nwaanyị mata ma obi dị ya mma ma obi adịghị ya mma lee anya dịka m kwuworo mbụ ọ bụrụ na ị lee nwa agbọghọ ọbụla anya ya bụrụ na egbugbere ọnụ ya bụ nke lọrọ ala gbasịsịrịrị mara n'ezie na ụzọ ahụ a na-aga ya aga onye ahụ adịghị mfe ịgwa ya okwu na mgbe ahụ n'ihi na obi adịghị ya mma ọ bụrụ na ị ga-ejisi ike ịgwa ya okwu ị ga-ahazi okwu gị nke ọma n'ihi na ị pụrụ ịnwụ ụjọ n'ime gị o nwere ike ịmaja gị ma ọ bụrụ na ị kwanyere onwe gị ùgwù ma ọ bụrụ egbugbere ọnụ ndị nke a ndị nke ọbụ ile ha anya ya lọpịarị bụrụ nke mmụọ gị ga-agwa gị sị na egbugbere ọnụ nke a bụ nke kwesịrị ekwesị n'ihi na ọ na-enye aka bupute mmanwu agbọghọ dị otu ahụ nke a na-eme ka ị mara sị na ebe a bụ ebe ekwesịrị ikwu okwu leekwanụ mkputamkpu ego ụmụ nwanyị na-etinye n'ịkpa ihe nke a na-akpa n'ọnụ n'ụdị ya dị iche iche ma nke a ọ pụrụ igosi anyị maọbụ ọ pụrụ ime ka anyị ghara ịmata si na nwaanyị a dị otu a obi adịghị ya mma ọ pụghị igbochi ya n'ihi na ị ga-ama na onye dị otu ahụ obi adịghị ya mma ma ọ bụrụ ụrị na obi adịghị ya mma ọnụ ya sisiriri ma etechara ihe ndị a niile kwesịrị ite ya nke a apụghị iwere ọnọdụ nke ụdị mma nke anyị na-ekwu okwu ya nke si n'ime wee na-apụta m na-ajụ gị gị nwa agbọghọ mụ na ya na-atụgharị uche gị nwaanyị mụ na ya na-atụgharị uche olee otu egbugbere ọnụ gị dị ọ pụrụ ịbụ nke a na-ele anya nke mmadụ ga-enwe ike si na ya nụta okwu nke ga-enye ya ọṅụ ọ pụrụ ịbụ nke na-asị mmadụ biko ka anyị tụgharịa ihe a ka ọ bụ nke ọ bụ ngwa ngwa atụrụ gị ọnụ kwa m gaa chalie egbugbere ọnụ gị ọ na-asị mmadụ bịa gị nso dị ka m na-ekwugharị ya ọ bụ nke jupụtara na nganga nke jupụtara na mmadụ agaghị ama otu ọ ga-esi wee baa n'ụka gị eleghị anya ihe a bụ ohere nke ị nwere ị ga-eji gbupụ ihe ndị ahụ niile nke mere ka obi gị dị ilu were ndụ nke kwesịrị ekwesị obi nke dị mma dochie ihe ndị a nke a bụ ihe ị kwesịrị ime ụmụ nwoke n'ezie agharịpụla gị n'ụzọ dị iche iche ileela ndụ anya ọ dịkwaghị ihe ị hụrụ n'ime ndụ ya bụrụ mkpọcha iru aghọm n'ụzọ niile nwee anụ Chineke anyị ka ịhụ na Chineke dị mma nkwa nke Chineke imejupụta obi gị n'olileanya imejupụta obi gị n'ọṅụ bụ nke na-echere gị ime ka ị bụrụ onye ga-eleli ọnọdụ ọ bụla nke ị nwetaworo onwe gị na mgbe gara aga anya ma bụrụ onye nwere obi ụtọ n'ụbọchị taa jikerenụ gị onye mụ na ya na-atụgharị uche lema onwe gị anya leba anya na egbugbere ọnụ gị mee ya ka ọ bụrụ nke ga na-adị ndụ nke ga-enwe ike kwupụta okwu nke ịgba ume na nke obi dị umeala nke bụ okwu nke udo mee egbugbere ọnụ gị ka ọ bụrụ otu n'ime ihe ahụ ọ bụ mmadụ hụ ya ya si n'ezie ọ bụ onye a n'ụbọchị taa ọ bụ onye a na mgbe niile ọ ga-adịrị gị na mma udo na amara chineke chịa n'ime ndụ ndị kwere ekwe na kraịst anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa arị ekpere mbụ bụ ka chineke gọzie gị ka ọ na agbago ume n'ihe ọ bụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya onye ọma na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso ma ịkọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 07063637224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata ndị ga-enye anyị abụọma ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail com awrnigeria at gmail com maọbụ ọ bụ at yahoo dot com awrnigeria at yahoo dot gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị solo ezi enyi m na-ege ntị ka anyị kelee ndị Zion Herald ndị wetara anyị abụ nke pụrụ iche n'ụbọchị taa na ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi chukwu na-enye arụkwe ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya chineke nọnyere gị ma gọziekwa gị gị onye ọma na-ege m ntị n'oge nke a ka amara ya bakwara gị ụba ha bụkwa ohere ọzọ fọrọ anyị ịnụ okwu a na-eduzi anyị nke na-agbakwa anyị ume ka anyị kpee ekpere ezi onye nwe anyị na chineke anyị nna dị nsọ onye nke bi n'eluigwe ekele na otuto dịrị gị n'ihi ị kwesịrị ntụkwasị obi imeela dịka isi na-agbaghara anyị mmehie anyị na-adịghị ọcha na-agazi agazi anyị niile n'oge nke a anyị na-agakwa ịnụ okwu gị nye anyị nghọta gbaa anyị ume ka anyị wee jiri okwu ndị a bie ndụ dị ka ị na-achọ n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ ka akwụkwọ nsọ site n'akwụkwọ Taịtọs isi abụọ amaokwu nke atọ na nke anọ Taịtọs isi abụọ amaokwu nke atọ na nke anọ otu ahụ ka agadi ndị inyom dị nsọ n'omume ha ghara ịbụ ndị na-ebo ebubo ụgha gharakwa ịbụ oru nke ịṅụbiga mmanya ókè ka ha bụrụ ndị n'ezi ihe ọma ka ha wee mee ka ndị bụ ụmụ agbọghọ nwee uche zuru oke ịbụ ndị na-ahụ di ha n'anya ndị na-ahụ ụmụ ha n'anya isiokwu anyị n'oge nke a bụ ọganihu ezinụlọ ndị kwere ekwe ọganihu ezinụlọ ndị kwere ekwe anyị ile anya n'ihe edere n'akwụkwọ nsọ ọ bụrụ ihe anyị na-ewepụta oge anyị na-agụ akwụkwọ nsọ na-arịọ izu na nghọta nke sitere n'ebe Chineke nọ ọtụtụ mgbe ọ ga-emeghe anya anyị mmụọ Chineke ga-emeghe anya anyị ịhụ ụfọdụ ihe ndị anyị kwesịrị ị na-eme n'ihi ndị Igbo kwenyere nke ọma naanị na-ebido n'oge chụwa ewu ojii tupu ọchịchịrị abịa n'ihi ọchịchịrị gbaa ewu ojii na ọchịchịrị achakọta ị gaghị ịhụ ya hụ ka ọfọ nke ịchụ ya achụ gịnị ka anyị na-ekwu okwu ya ebe a anyị wefute oge anyị gụọ akwụkwọ taịtọs isi abụọ bido na okwu nke mbụ rue na nke asatọ taịtọs kwuru okwu gbasara ndụ nke ezinụlọ ndị kwere ekwe ndụ nke ezinụlọ onye kwere ekwe adabere na nwa ya ọ dabere na nna na nne ndị a zụlitere ụmụaka ndị a ọ dabere na ndụ nke ezinụlọ nke nzukọ ma ọ bụ nwa gị ma ọ bụ nwa gị mana n'ihi gị na ya na akpụ isi ala nye Chineke nke akịrị eluigwe n'ụwa ọ dị n'ọba aka gị ọ dị n'ubu gị inyere ya aka ime ka o nwee nghọta Taịtọs mgbe Pọl na-edere Taịtọs akwụkwọ ya sị ya mee ka ndị okenye ndị agadi nwanyị ka ha nwee ike n'ezi ndị na-etota ha n'azụ ụmụ agbọghọ ndị a ga-alụ alụ na ụmụ agbọghọ ndị a aka lụrụ ọhụụ ndị ka nọ na mbido nke ọlụlụ di na nwaanyị ha mbido nke iwulite ezinụlọ ha ka ha bụrụ ndị gị na-enwe nsọpụrụ ndị ga-enwe ịhụnanya nye di ha ma nyekwa ụmụaka ha ya gwa ndị ikom ndị okenye ndị ikom ka ha bụrụ ndị ga-ezi ndị ntorobịa ndị ikom ka ha bụrụ ndị ga-enwe ume ndị ga-aga ọkụ kụta ihe nke ga-eme ka ezinụlọ ha na-enwe ọṅụ na-enwekwa ọganihu ha agaghị ịbụ ndị na-egwu egwuregwu mgbe niile ndị na-agaghị iji ihe kpọrọ ihe gịnị ka ebe a na-eme ka anyị mara na n'ụbọchị anyị taa ọtụtụ ọgbaghara anyị na-enwe n'ezinụlọ ọka nke na ezinụlọ ndị kwere ekwe bụ na ndị okenye ndị kwesịrị ịzụlite ezinụlọ ndị a na-etolite etolite na ịmara ihe site na nghọta nke ha ma ọ bụ ihe nke ha gabigaworo anaghị eme ya ọtụtụ mgbe anyị ajụọ sị ọgbakọ niile ndị anyị na-ehiwe anyị na-aga ugbo ole ka a na-ewefụta oge ma ọ bụ nkeji abụọ ma bụ nkeji ise kwuo okwu gbasara ezinụlọ otu a ga-esi hazie ezinụlọ nye onye ntorobịa ndụmọdụ otu ọ ga-esi hazie ezinụlọ ya nye nwa agbọghọbịa lụrụ di ọhụrụ ka nwere ụmụaka otu ọ ga-esi hazie ezinụlọ ya n'ụbọchị anyị taa anyị kwesịrị ilenyere agịga akwụkwọ nsọ anya n'ihi ọtụtụ ndị nwoke ọtụtụ ndị nwanyị enweghị dị ịhụnanya ha enweghị mmasị nye ụmụ ha na di ha ma ọ bụ nwaanyị ha na ụmụ ha n'ihi gịnị ebumnobi ha bụ ha nwere ike ịfụ n'ihi na enwere nri enwere onye gị na-enye nri mgbe nri kọrọ ihe a ndị bekee na-akpọ med odibo emebiela ọtụtụ ezinụlọ nwaanyị ga-ebu n'obi na ya ga-ịgawa ebe ọbụla ya chọrọ ịga n'ihi gịnị ọ dịla nwa agbọghọ ọ kpọtara ma ọ bụ ọ dịla nwa okorobịa ọ kpọtara maara nri esi di ya gachalọ ya esie nri nye ya ya erie agụgụ ụmụaka enye ha nri otu aka ahụ nwoke ana emota ọ bụghị dịka akwụkwọ nsọ si kwado akwụkwọ nsọ na-akwado nghọta ịdị n'otu nke na-eweta ọganihu na ọṅụ n'ihi ya ka o ji dị mkpa na ndị nne na nna ndị agadi akwụkwọ nsọ gbara ndị agadi kwesịrị ilenye anya na ndụ ezinụlọ ọka nke ezinụlọ nke ha nyekwa ezinụlọ ndị kwere ekwe niile ị na-adụ ha ọdụ ị na-enyere ha aka ị na-enwe nghọta n'etiti ha mana n'ụbọchị taa ọ naghị adịcha otu ahụ otu ihe na-alacha ezinụlọ anyị n'iyi bụ n'ụbọchị anyị taa otu okwu na-adị anyị n'ọnụ bụ ọ bụ ihe m ọ gbasara ma ọ bụghị nke gị ihe a gbasara gị na-afụta ihe na ọ na-emetụta gị n'ihe mgbu mana ịbịa gị isi ndị ọzọ mechie anya ọ bụghị otu Chineke si kee ya ọ bụghị otu Chineke si kwado ya n'ihi ya ka o ji dị mkpa dịka anyị na-achọ inwe ọganihu ezinụlọ anyị dịka anyị na-achọ inwe udo dịka anyị na-achọ inwe ọṅụ ka anyị bụrụ ndị ga na-enye ndụmọdụ ndị ga-eto ga-eme ka ezinụlọ too eto ndị ga-eme ka ezinụlọ nwee ọṅụ ndị ga-ekwado nghọta n'etiti di na nwanyị na ụmụaka n'ihi mgbe di na nwaanyị nwere nghọta nghọta ahụ ga-efere ụmụaka ha nne na ụmụaka ya ga-enwe nghọta nna na ụmụaka ya ga-enwe nghọta enwe nghọta gbaa gburugburu na ezinụlọ ka ezinụlọ anyị dị dịka ebumnobi Chineke si wee dị ka ihe wedịre anyị na mma n'aha Jizọs ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe gị onye ahụ n'anyị n'anya ma mee ka e dere anyị ihe odide nke akwụkwọ nsọ niile ndị a dịka anyị na-ahụ ya dịka anyị na-agụkwa ya nye anyị nghọta dịka anyị na-aghọta gbaa anyị ume ma nye anyị ike ka anyị wee mee dịka anyị si wee gụta ka ihe wee dịrị anyị na mma ka e wee bulie aha nsọ gị elu n'aha Jizọs Kraịst bụ onye gbapụtara anyị obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele nwanne anyị Simeon Okoro onye kpọrọ anyị site na Sabo Shagam Ogun steeti imeela na-akpọtụrụ anyị imeela na-ajụ ajụjụ Chineke na-enyekwa anyị nghọta nke anyị ji na-asa ajụjụ nke na-ajụ arịekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị gị ma na ezinụlọ gị n'aha Jizọs amen ka anyị nwekwara otu aka kele nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na Kaduna steeti arịrị ekpere mbụ ka anyị tinye nne nwanne anyị nwoke na-ekpere ka chineke nye ya ahụike na ogologo ndụ amen unu emela na akpọtụrụ anyị ọ bụrụ na ị anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 7224 ka ịhụnanya ngọzi na amara chineke bara gị na ezinụlọ gị ụba onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho dotcom maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo